AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ezi nwanne m nwoke nwanne m nwaanyị onye mụ na ya na-ezukọ Ebiala. eji m aha Chineke na-asị ka ọ dịrị gị na mma ka ọ dịrị anyị niile na mma anyị abịala ọzọ n'ụbọchị taa ịgakwa n'iru n'ịtụgharị uche nke ukwuu nke ezinụlọ isiokwu anyị n'ụbọchị taa bụ nke na-asị na oge dị otu a ọ dị iwu pụrụ iguzo nke a bụ ajụjụ nye gị nke a bụ ajụjụ nye m ihe anyị na-ekwu okwu ya bụ n'ọnọdụ anyị nọ n'ime ya taa ọ dị iwu pụrụ iguzo ile anya ga hụ na ọ dịkwaghị iwu pụrụ iguzo ọ dịkwaghị ihe dị ka nchekwa ụjọ ji onye ọ bụla ọ dị ndị na-anakwaghị ehi ụra ọ dị ndị ọ bụ ịga ruo ebe ha bi onye ọ bụla ga-abụ onye nche n'ihi na ọ dịkwaghị onye na-aza ahụ n'ihi ndị chere na nramahụ a bụ nke otu onye kpatara ndị chere na nramahụ a bụ nke ndị ọchịchị naanị kpatara ndị chere na ọ bụ n'ihi na aka ha lọrọ ala ka ọnọdụ ji wee dịrị ha otu a nna achọ ime ka mata n'ụbọchị taa na ọ bụrụ ma ọ dị nramahụ anyị nwere n'obodo a n'obodo ndị ọzọ dị iche iche na ụwa niile ọ bụ ihe anyị niile kpatara ọ dị onye aka ya dị ọcha ya mere ọ baghị uru ka anyị bụrụ ndị ga na-ala ndụ n'iyi n'ọnọdụ iwe n'ọnọdụ na anyị ahụ ihe anyị ga-eri n'ọnọdụ na anyị anaghị azụkwa ahịa anyị n'ọnọdụ na anyị anaghị aga ọrụ n'ọnọdụ na ihe siri ike o kwesịghị ka anyị bụrụ ndị ga-etinye ndị ọzọ na-agbalụ gbalụ mee ka mmadụ ibe anyị bụrụ onye ga na-ebi obi n'ụjọ kama nke a ga-aga anyị ya eme ka ihe siere anyị ike karịa n'ihi na nramahụ gị adabere n'aka ndị ọchịchị ọ bụ ndị ọchịchị na-eme anyị ilekwa anya ị ga-ekwenyere m na onye ọ bụla n'ime anyị hụrụ ụzọ o si bụrụ onye welitatụrụ elu na-anọkwa ebe ahụ kpachisie mee karịa ndị anyị na-arụ aka sị na ọ bụ ha doro uwe otu a ma ọ dị ihe mebiri emebi ma ọ dị ihe anyị na-agabiga ugbu a n'ụwa niile ọ bụ ihe anyị onwe anyị kpatara n'izu gara aga ọ dị otu obodo ndị ntolobịa n'ebe ahụ jikere n'uju wụpụta n'ama n'okporo ụzọ ebe niile masị ka onye ọ bụla baa n'ime ụlọ ka a mara ma a ga-anapụta anyị na nramahụ a nna-achọ ime ka anyị mata sị na ihe eji si anyị baa ime ụlọ bụ ka anyị gaa bekuo Chineke akwa na nzuzo ka anyị gaa kọrọ Chineke otu ọ dị anyị ebe anyị enweghị ike ijikọta onwe anyị aka dịka obodo Ninive ndị a sị na a ga-emebi ha ewee nwee nchegharị n'ime ha asị anyị baa n'ime ụlọ onye ọbụla bara ime ụlọ kwesịrị ịchọ chi ya rịọ ya arịrịọ mee ka Chineke mata na ọ dịghị onye ọzọ anyị tụkwasịrị obi na-abụ ya na ọ dịghị onye anyị lere anyị napụta anyị na-abụghị ya olee uru ọ baara anyị na anyị na ndị na-eme ka udo dị n'obodo bụrụ ndị na-ese okwu ndị na-alụ ọgụ ndị na-ama aka agakwuru ndị agha ndị agha na-agba egbe ha eme dịka gasị na ọ dịghị ihe na-emenụ nke a abụghị ezigbo agwa chetakwa na ndị anyị na-alụso ọgụ ọ bụghị ha nwadowere onwe ha ebe ahụ akwụkwọ nsọ si anyị sọpụrụ ndị na-achị achị ọ bụkwara na ị na-enupụ isi si na ọ bụ ndị a mere ka ihe siere gị ike ị na-adakwa iwu nke Chineke ọzọ ihe m chọrọ ime ka o doo anya bụ na otu anyị si na-ahụ ya apụghị ime ka anyị si n'oru nke korona pụọ karịkwa mgbe anyị lọghachikwutere Chineke ọ bụ ya bụ ihe o jide mkpa ka onye ọ bụla nke anyị na ya na-emekọ ihe n'oge dị ka nke a mana si n'ezie na ihe a chọrọ n'aka anyị ugbu a bụ iwedo onwe anyị n'ala ịrịọ Chineke arịrịọ isi Chineke biko nyere anyị aka karịa ikofu n'isi dịka a ga na ọ onye mere anyị ụwa ndị a bụ ụmụ ntolobịa ndị a kpara ike n'obodo ahụ bụ ụmụaka emere ka amata na ha bara na ogige ndị agha na n'ogige ndị nke na-eme ka udo dị ama m na ịmana ndị na-eme ka udo dị n'obodo bụ ndị a na-akpọ ndị uwe ojii gbaa ụgbọala niile ha na-eji arụ ọrụ ọkụ m na-asị uru gịnị ka nke a baara anyị ndị a bara n'ụlọ mkpọrọ dịkasị ụlọ mkpọrọ mee ka ndị niile ndị eji eji ebe ahụ gbapụtasịa uru gịnị ka nke a baara anyị ma emewori ka mata na ọ dị mkpa site n'ogo dị elu na a ga-eleba anya na ndị ọbụla metere ihe eji tụọ ha mkpọrọ kpee ha ikpe mee ka ndị kwesịrị nwere onwe ha nwere onwe ha olee otu a ga-esi wee banye ebe ahụ tikasị ụlọ mkpọrọ iche na ọ bụ ihe ọma ka ị na-eme ọ dịghị onye ị na-enyere aka kama onwe gị ka ị na-egbu na-eme ka ihe na-ajọ njọ na-esiri gị ike ma ọ bụrụ na ọ dị otu onye n'ime ha ma ọ bụ mmadụ ole na ole ichere bara ebe ahụ na mmegide anyị kwesịrị ịhapụrụ ya Chineke n'ihi na Chineke bụ onye na-abụ ụbọ ọ dịkwanụ mgbe Chineke na-agaghị eme ka onye ahụ bụrụ onye ga-esi ebe ahụ pụta ya mere emena dịka ga-asị na ịhụrụ ndị a n'anya karịa n'ihi na gị na ndị nọ anọ ebibeghị n'udo unu azọchala otu esi eke ihe unu nwere n'uju ya mere biko kwanyere onwe gị ugwu mata ihe eji sị mụ na gị banye n'ụlọ ọ dịghị mgbasị anyị baa n'ime ụlọ ka anyị nwụọ ebe ahụ ọ bụ ka anyị baa n'ime ụlọ ka a mara ma ihe nke ji anyị ọ ga-ahapụ anyị ka a mara ma anyị onwe anyị ga-adị ndụ n'ihi na anyị pụrụ ịpụta ị ga ama onye bụ ya bụ nrịa. ọ bụkwaranụ na anyị nọ n'ime ụlọ Chineke ahụ na anyị gere ntị ya echebekwana anyị gị onye mụ na ya na-atụgharị uche lee anya n'akwụkwọ azaya isi iri abụọ na isii amaokwu nke iri abụọ ọ sị bịa ndị m bata n'ime ụlọ gị niile mechibido ụzọ gị niile n'azụ gị zobe onwe gị naanị otu ntabi anya nta ruo mgbe oke iwe ga-agabiga nke a bụ ndụmọdụ Chineke na-enye site n'ọnụ azaya onye amụma biko emena ka ndị mmadụ bie n'ụjọ site n'ime ka iwu ghara ịdị ire nwee mkpachapụ anya gị onye mụ na ya na-atụgharị uche o kwesịghị ka anyị bie ndụ nke ga-eme ka ọnọdụ a dị anya ọ dị otu anyị ga-esi bie ndụ ọ bụrụ na ahụbeghị mgbanwe n'ime anyị ọnọdụ a apụghị ibi ọ bụ ya bụ ihe m chọrọ ka ị mata biko arịrịọ ka m na-arịọ ka onye ọ bụla wetuo mmụọ ya ka anyị chọọ iru Chineke ka o wee dịrị anyị na mma udo na amara ngọzi chineke nọnyere onye nyere anyị ndụmọdụ nke ụbọchị taa anyị na-arịọ ka chineke nọnyere mmadụ niile ndị kere gị ka anyị wee bụrụ ndị ga na-etinye ihe anyị nụrụ n'ụbọchị taa n'ime agwa anyị ka aha nsọ chineke bụrụ ihe a ga-enye otito na ọjịja mma amen unu emeela onye ọma gere ntị na agba nke mbụ na ndụmọdụ nke anyị wetara unu n'ụbọchị taa n'ọnwayọ mgbe anyị ga-ege abụ ọma ma nabatakwa onye mgbasa ozi mgbe anyị ga-anọ n'ekpere ya ewetara anyị ozi ọma nke pụrụ iche tupu anyị na-ege abụ ọma onye ọma na-ege ntị mara na ị nwere ike ịkụrọ anyị n'ekwentị na 0706 363 7224 0706 363 7224 ma ọ bụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com at yahoo dot com maọbụ arigiria at gmail dot com at gmail dot n'ọnụ nwayọ mgbe ndị ọbụla abụ gị eweta abụọma ma marakwa na ị nwere ike ige ozioma nkịta na www.awr.org tinye asụsụ Igbo www.awr.org chekwụta itinye asụsụ Igbo ka anyị ga-abụ ma ama m na ọ ga-ewuli mmụọ anyị

nzolu n'ebe dị hama n'ugwu achọrọ m jehova ọsọzọrọ wenedụta n'ụjọ mmiri na-ebe nzolu n'ebe dị

Ka onye nwe m gọzie ma mee unu mma ndị Central District Choir nọmba 1 Township School Road Aba na-abụ ọma nke unu nyere anyị ka onye nwe m chekwa unu ka ịhụnanya ya bara unu ba n'aha Jizọs amen igbo bụ igbo ọhaneze ana m ekele unu dịka ọ masị chineke ka anyị nwee oge dịka mgba iji nụ okwu ya bụ okwu nke na-enye ndụ achọrọ m ka anyị leba anya n'isiokwu nke na-asị ihe omimi nke matiu isi asaa amaokwu nke asaa anyị lee anya na matiu isi asaa amaokwu nke asaa ya gbadaa ọ dị ebe ndị jizọs kwuru okwu anyị na-ele anya na ọ dị mfe dịka ọ sị rịọnụ unu ga-arịọta chọọnụ unu ga-achọta ka na a ga-emeghere unu otu mgbe anyị na-eji ebe a ekwugharị okwu n'ihi na ọ dị mkpa ma ọ dị ihe gị ime ka anyị rịọ rịọta ọ dị ihe gị ime ka anyị kụọ emeghere anyị ọ dị ihe gị ime mgbe anyị na-achọ anyị achọta ka anyị ghara ichefu na jizọs na onwe ya mere ka anyị mara na atụrụ nke m na-anụ olu m ha na-esokwa m nke ahụ bụ ihe mbụ nke anyị kwesịrị ịtụkwasị obi ọ bụ naanị mgbe anyị bụ atụrụ nke jizọs mgbe anyị na-anụ olu jizọs ọ bụ mgbe akwa ka ya onwe ya ga-ịnụ olu anyị ọ bụ ya mere akwụkwọ nsọ ji mee ka anyị mara sị na ekpere ndị mmebi iwu bụ ihe arụ n'anya Chineke ọ bụrụ na anyị chọrọ ka anyị rịọ rịọta ka anyị chọọ chọta ka anyị kụọ emeghere anyị mgbe ahụ ọ sị na atụrụ nke m na-anụ olu m ọ bụ ihe ngosi na ọ dị ndị ga-arịọ ha agaghị rịọta n'ihi na ha ji Jizọs kpọrọ ihe akwụkwọ nsọ mekwara ka anyị mara na jizọs sị ana m asọpụrụ ha bụ ndị na-asọpụrụ m ana m akpọ ha ihe efu bụ ndị na-elele m anya n'ihi ya ọ bụrụ na anyị họrọ ịsọpụrụ chineke ọ bụ mgbe ahụ ka ọ ga-aṅa anyị ntị ọ bụ mgbe ahụ ka ọ ga-adịrị anyị mfe ịrịọ ịchọ na ịkụ ka e wee meghere anyị akwụkwọ nsọ mere ka anyị mara na ọ dịghị onye ọdọ nwere ikike ịza anyị ekpere ma ọ bụghị naanị Chineke ọ dịghị onye ọzọ nwere ike ime ka anyị nwee olileanya ma ọ bụghị naanị Chineke ọ bụ ya mere mgbe ọ na-aga n'ihu n'akwụkwọ Matiu isi asaa site na nke asaa ahụ ọ dị otu ọnọdụ ihe o tinyere nga ahụ ya sị onye n'etiti unu ka nwa ya ga-arịọ ogbe achịcha ya ewere nkume nye ya achọrọ m ka anyị ka ihe n'okpuru asụsụ ahụ bụ nwa nke gosiri na ọ bụ naanị ndị bụ nwa nke kraịst bụ ndị ga-arịọ rịọta ọ bụrụ na onye ahụ abụghị nwa ọ dịghị otu o si arịọta oleghị ihe o jiri dị otu a dị ka jizọs kwuru ya ọ bụrụ na anyị nwa ndị bụ ndị ọjọọ maara inye ụmụ anyị onyinye dị mma anyị nwa ndị bụ ndị ọjọọ anyị nwa ndị bụ ndị na-ekweghị ekwe anyị nwa ndị bụ ndị na-eru eru ndị na ana achọ ihe ọma mụtara inye ụmụ anyị onyinye dị mma ọ kpọkwala ndị anyị na-enye onyinye dị mma ụmụ nke bụ ọ bụrụ na anyị na-achọ onyinye ọbụla gị dị mma ọ bụrụ na anyị na-achọ ịrịọta ihe ọbụla gị n'aka Chineke anyị ga ịgbalịsi ike ghọọ ụmụ n'aka Chineke ọ bụ mgbe ahụ ka ọ ga-enwe ike dịrị anyị otu ahụ ma mgbe ọbụla gị anyị na-adịghị aṅa ntị na ndụmọdụ nke Chineke anyị na-adịghị aṅa ntị na nduzi nke Chineke onye na-eje ụzọ anyị dịka akwụkwọ nsọ na akwụkwọ Aịzaya jiri mee ka anyị maa na anyị niile kpafuru akpafu onye ọbụla n'ụzọ nke aka ya anyị iche iru onye ọbụla n'ụzọ nke ya ma ọ bụ ịhụnanya Chineke na-akpọghachi anyị azụ onyinye a dị mma nke anyị na-enye ụmụ anyị ọ sị ọ bụrụ na anyị rịọ dịka ọchịchọ Chineke si dị ọ bụ gịnị ga-eme Chineke aghara inye anyị onyinye nke ka mma karịa ndị a ọ bụghị naanị nke a anyị lee anya mgbe Elija oru Chineke rịọrọ Chineke arịrịọ ka mmiri ghara izo n'ihi Elija bụ oru Chineke chineke ṅara ntị olu mmadụ efu o kere eke mee ka mmiri ghara izo ọ bụghị naanị nke a mgbe ụmụ isrel tikuru chineke na agụụ na-egbu ha chineke mere ka mana dara ha ị hụla ndị a niile rịọrọ aha rịọtara akwụkwọ nsọ mekwa ka anyị mara na mgbe ọbụla ga anyị na-achọ chineke dịka Elija mere ka ọ pụta ìhè Joshua kwukwara okwu ahụ ya sị ruo ole mgbe ka anyị ga-aṅagharị n'etiti ụzọ abụọ na ọ bụrụ na ọ bụ Chineke ka anyị na-achọ anyị jesoo ya ọ bụrụ na ọ dị ihe ọzọ anyị na-achọ ka anyị jeso ya Joshua sị na ya onwe ya na ezinụlọ ya ha ga-ejeso Chineke nke eluigwe n'ihi na ọ bụ onye ha na-achọ gị onwe gị gị onye na-ege ntị ole gị onye na-achọ ole gị ihe ị na-achọ ole gị ihe ị na-agbaso ya mere ana m arịọ gị dịka ndị a chọrọ Chineke wee chọta ya ọ bụrụ na anyị chọọ Chineke anyị ọ ga-ekpughe onwe ya Jizọs na onwe ya mere ka ọ pụta ihe akwụkwọ mkpughe ya sị ana m eguzo n'ọnụ ụzọ na-akụ aka onye ọbụla gị nke nụrụ olu mmehie ụzọ aga m abịakute ya ọ bụrụ na Jizọs guzoro kụọ aka n'ọnụ ụzọ obi gị ị meghieghị ụzọ olee gị otu ọ ga-esi adị mfe mgbe gị nwa ga-akụwa aka Jizọs agaghị imeghe ụzọ ọ bụ ya mere o jiri sị na onye ọbụla nke ihere aha m na-eme ikwupụta n'ihu ndị mmadụ ihere onye ahụ ga-eme m ikwupụta ya n'ihu nna m nke bi n'eluigwe na n'ihu ndị mmụọ ozi n'ihi ya ọ dị mkpa na anyị ga-achọ jizọs anyị ga-emeghe obi anyị ka o were ọnọdụ olee otu anyị si achọ ya olee otu anyị si emeghe obi anyị ọ bụ site na ịga ije dịka ntụziaka nke okwu chineke siri dị n'ihi ya mere baịbụl gị enyi chọọ jizọs ị ga-achọta ya sị mgbe unu na-achọ m chọsie m ike unu ga-achọta m na ekpere gị ekpere ka ị na-achọ chineke onye nwe anyị ga-ekpughe onwe ya nye gị n'aha jizọs bụ onye nwe anyị n'ezie n'ezie joshua ekwuwo ya nwanne anyị nwanyị Rosemary na-ekwukwa ya n'ụbọchị taa site n'olu onye mgbasa ozi o nwere agụ ụwa na mụ onwe m na ezinụlọ m mụ onwe m na onye na-ege ntị mụ onwe m na enyi nwa Chineke anyị ga-efe Chineke anyị na ezinụlọ anyị ga na-eto Chineke ihe anyị pụrụ ime bụ ka anyị mepee obi anyị ka anyị wee nabata Kraịst chineke hụrụ anyị n'anya tupu akpụọ anyị n'afọ nne anyị ma na-arịọ gị onye ọma na-ege ntị gbalịa nye chineke ohere ka o wee bata n'ime ndụ gị ka o wee bata n'ime ndụ m ka o wee na-eduzi anyị n'ụbọchị niile nke ndụ anyị n'okwu nke anyị ga-ekwupụta n'ihe nke anyị ga-eme n'ụzọ nke anyị ga-eje ọ bụ mmiri nke anyị ga-aṅụ ọ bụ efe nke anyị ga-eyi n'arụ anyị anyị kwesịrị inye chineke ohere ka o wee na-enye anyị ntụziaka nke dị mma ma na-arịọ gị nwa chineke ama m na ị pụrụ imepe obi gị ama m na ị pụrụ imepe ka chineke wee bata kwee ka chineke bata ọ ga-adịrị gị na mma ọ ga-adịrị m na mma imeela onye mgbasa ozi o nwere agụ ụwa anyị mana ọ ga-adịkwara gị na mma n'ozi ọma nke wetara anyị n'ụbọchị nke dị otu a anyị na-arịọ ka chineke nọnyere gị ka ịhụnanya na amara ya bara gị na ezinụlọ gị ụba imeela onye mgbasa ozi na-enye anyị ozi ọma n'ụbọchị taa unu anụla ozi ọma unu anụla ozi ọma ka anyị na-ewetara unu Adventist World Radio ka ozi si na-abịara unu Adventist World Radio ka si na-abịara unu bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ịnwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com maọbụ awrnigeria at gmail awrnigeria at gmail dot onye ọma na-ege ntị gbalịa kọrọ na ekwentị ọ bụrụ na ị nwere ajụjụ na 070 6363 7224 070 6363 7224 mara na nwere ike ige ozi ọma nke taa na www. awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ka Chineke gọzie ndị kwupụtara nọ ma ndị gere ege n'aha Jizọs amen chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị rosmary gine lowrence na si echi ka anyị zukọkwa ndewo